ekwuro m na mma eji mma wee gbuo Mathias Ezeaku ekwuro m na mma eji egbe gbuo akụ. Ezeaku Mathias akụ wee kwuo ndị polisi bịa buru m buru m jebe site si anyị ọ bụ na ọ bụrụ maka ndị ndị nke m maka kọntaktị m nwere na ebe ọ chọrọ ka ọ kpalịa m wee ruo na na steeti anyị wee gbom alikeshọn dị iche iche o bolu m kidnapa ogwu na mụ sendịrị ndị mmadụ ka e kidnapụ anya Ibe o ji ọnya wee kwu na police station CPS dị too much na-ebo m aligeshon ebubo dị iche iche obolu m mana mụ nefere anya wee rara imeri na awụnyere chukwu igbobi igbo ha na eze ndị igbo ekenekwa m ụnụ ọzọ biko na m nwere ihe m chọrọ ikwu vidiyo anyị na-afụ n'akụkụ ebe a bụ vidiyo dat dibịa ahụ elidc Mathias arrest achọrọ m ka unu nụ ihe dị isi ọngụmanụ ukwu maka na ọ nweghị abụrụ gị na mmadụ mekọọ ihe you can be able to testify good thing about him afụnubeghị onye ya na Matthias mekola ihe bi n'ihe ego bi n'ihe ọbụla that has something good to say about Matthias ị nọ na-arestịrị mmadụ because n'okwula okwu na social media na onwe 25 demon n'ịkpasu iwe na oyeji wee fight again ime ya arrest kpoli ya gadi according to the guy ọ na na Matthias kpọrọ ya kidnapping ọ ya onye ntọ na onweghị alikeshọn a na-ebo ebo n'ụwa na-abụghị ya na steshọn just because n'iji ekpụtụ ya ọ kwuo no ever since that time this young man has been low ọ sị na ihe olistens wutere ya bikos ihe niile azụ kwuru na steshọn abụrọ ihe men mana achọrọ m ka unu were anya unu nene nụkwanụ onu ya maka na otegwa aka m nwekwa emisi ya na the young man alụsi egwu global nna emisi kwala nga o tekwala oo nna ochie na asị na okenye anaghị aka nka na-egwu ọma gbanye eze gị ka dị ọna udo ụdị odogwu ka ịbụ eso m wee mkpu maka na ihe mata asị mere gị mgbe ha pụrụ ezigbo ihe nyewa ka m ji wee tigbe mkpu na si biko m ihe o mere ga apụrụ ezigbo ihe na-ayọkwa biko mgbe ahụ si ebe ndị dibịa bịa sọpọtụ ya mgbe ha nọ arestịrị gide dị no say anything why are they now shouting kịta arestị Matthias justice for one is justice for all they should first of all come and apologize to you first then apologize there to you then ọ na-esi ayọkwasị hapụ ya na ịsọpọtụ ihe mere ya o ji gosi na ị nwere ozigbo obi mmadụ the same thing kwa ka a na-emekwa kịta ka a na-ayọkwa ndị oshi ndị iberibe ndị iberibe ndị iberibe ha na ya na-abụ na-emekwa na-aga kọment robish kwụsị na ihe a ka o kwubeelu Mathias nke nke aka ji Mathias jisie onwe vidiyo onwe vidiyo mpụ ọ nọ na plane <laughs> achọrọ m ipost that na video security go online n'ụlọ ya afia ka ọ nọ nwanje anyị n'akụkụ oche ite ndị nọchi ya n'akụkụ ọ nọ na plane agba agbakwala tiketi ọ ka unu mara ọ dịrị izi abịabuli ya gbala tiketi of what 200 and something thousand hey odogwu <laughs> biko na nend vidio alụsegwu global ka unu n'ihe anya na mata ya sojelo mba because ever since then the young man has been silent this is the first time he broke silence. The end of this video. Oya oh, Balwoka Balwan. Sir. O oh, were even Jamaica nwa abịa this morning. Maka na mbọsị ụka gara aga ka anyị nọ bụ na Facebook ebe emeli Mathias arrest. Mathias eji ofense ebe emeli arrest bụ ndị ndị eh, polisi. Ndị mmadụ na-ekwu na-ewu ife dị iche iche ndị mmadụ na-akọ mana iwe nwere ka m gwuo n'okwu ahụ bụ na amawa na on February this month this year February this year 14th February ka m nọ na be m Mathias Ezeaku weli polisi bịa bụrụ m mụ bụ arụsị egwu global ọmụ na-ekwu o ji polisi bịa bụrụ m bụ matias Ezeaku maka gịnị ka o ji wee bụkwalụ m ibe o ji wee bụrụ m bara m gwara ya na ọ bụ na ọ wepụrụ aka n'ime na-adịrọ mma na ọ na-emeso nke dị mma na ahịa na-egwunyere ya mana ọ na-eme nke dị njọ na mba ese ndị 28 months ekwuro m na mba eji mma wee gbuo Mathias Ezeaku ekwuro m na mba eji egbe gbuo Mathias Ezeaku Mathias Ezeaku wee kwuo ndị polisi bịa buru m buru m jebe CID ọ bụ na ọ bụrụ maka ndị ndị nke m maka kọntaktị m nwere na ebe ọ chọrọ ka ọ kpalịa m wee ruo na na steeti ID wee gbanwe aligeshọn dị iche iche o gboro m kidnapa ogwu na na mụ sendịrị ndị mmadụ ka e kidnapụ anya iwe o ji ọnya wee kwu na polis steshọn CPS dị too much na-ebo m aligeshọn ebubo dị iche iche o gboro m mana mụ netịrị anya wee ralibe na awụnyeli chukwu ralibe na awụnyela robonagwụ raliberi na awụnyeli ndị ichie raliberi na awụnyela aja ana maka na onye ọbụla na-egburu nwa nwa ma ọnwa na-eti ihe ọ bụla ị na-eme mmadụ n'ụwa a mara amalị na ọya anachietali gị isi ka imegide mmadụ na nkịtị isi ka ime mmadụ na-ekalịrị ya isi ka ime mmadụ na-eke nwe pawa mara amalị na kama we come for you ọ bụrụ na m sọpọtụ ka eh, ndị kpụlịa akpụlịa adịrọ m sọpọtụ fọ ndị meliares ka akpụlịa but even na i mere mmadụ it must come for you onye na-egbu mmadụ ogbugbu ka e na-egbu ya onye ji polisi akpụ mmadụ polisi ka eji akpụ ya mgbe ahụ o mere m arrest o filiri nọ ka o mee m intimidation mana ọ mara na ọ na-agwa ndị ọ na-enye ndị ọzọ power to come and arrest him also because ọ na-egwu to many people ọ na-egwu to many na-egwu dị iche iche about many peoples and no one arrested him obele ka m kwuru n'isi oweli polisi bịa oweli polisi bịa ka ọ silence ya m ka o mechie m ọnụ gọọmenti aligeshọn dị iche iche polisi abịago ka ebuli ya mbọsọ sendịrị m ndị polisi bịara buru m ajụrụ m na mba esoro polisi emere m isi ike polisi bịara ebe a they come to, arrest me and I, I jejely followed I followed them to CPS ka mmadụ ibe ahụ mele ejiwa bịa mkpụ a na-agbara ọrụ polisi ọsọ n'ụwa ọ bụrụ polisi bịa ịkpụ gị ịgbawa ọsọ onye na-agba ọsọ polisi bụ onye mela ajọ ibe onye ọbụla na-agba ọsọ polisi onye ọbụla polisi bịa ka ọ ma arrest n'ụwa o wee jụ ọma nso polisi onye nwe is a criminal mana ọ bụrụ na ihe na-eme na ịmana the of yourself polisi bịa ịkpụrụ gị were nwa yi so ndị polisi ije dị ije maliwe na-eme na ije maliwe ji maka e chọta gị ọsọgide bụlụbụlụ ndị ndị ori maọbụ ndị ọbụla bịara ikpụ gị soluba jere redio ka ije mara ihe imere ọ bụrụ ka imewe isi ike a na-emere gọọmenti eh, isi ike a na-emere gọọmenti isi ike he arrested me and take me to cps uh, eh, to, to, to state cid ọ mara 5 minutes ndị ndị polisi ji wee buru m ebe a anyị kere ndị lu cps eh, state cid ọka o jee na peji postuo na mgbe gbarụzi egwu with my 28 demons are chilling inside cell while na mabara na cell now it is his turn to enter cell ọkụ gị ya how days ka ọ nọrọ ya now onye ọbụla ị chọrọ ka ime mmadụ a na-egburu nwa nwa ma ọnwa na-eti onye ọbụla ị na-eme ibe n'ugbu a bulu ụzọ cheke ya background onye anwa cheke mma ọgwụ ya n'azụ cheke mma ọgwụ ya n'azụ maka na ime onye nwere grace ibe tagbuo gị n'ahụhụ from the day imeli onye onye ya na mmụọ ya so ibe onye ya na ndị ichie so onye ya na ndị ana so from ụbọchị ahụ imere ibe wee gawa ka ihe bido wee adawa ada from ụbọchị ahụ ka ibe mgbu gị ebido from ụbọchị ahụ ka nsogbu gị ebido ọ bụrụ gịnị ka m ji wegwuo wee bịa laif a n'ụtụtụ a ibe nji dis laif ihe ọ bụla ị na-eme n'ụwa a ihe ọ bụla ị na-eme n'ụwa a cheki anya e ọfụma cheki anya e ọfụma emere mmadụ na-ekalịrị ya emere mmadụ niwere pawa because na chukwu na nene mmadụ nene tupu onye mmadụ pawa chukwu nye gị pawa iwe mesi ụzọ dị pawa chukwu anara gị pawa gị mana chukwu nye gị pawa iwe were wa alụ ọrụ chukwu ọrụ ọma because pawa ọbụla chukwu nyere gị nwere ọrụ ọ chọrọ ka i were wa alụ ọrụ ya amara m ibe ji wakpụrụ nwata ya seza and ọ bụrụ ibe ji kpụrụ ya ka njiwa bịa this morning the only thing njiwa bịa this morning bụ ma mata ya seza kwụ ma ndị kpụrụ ya oyibe toluwel ebe a bụ ịghọtago isutim ndị kpa ole mata ya seze akwụ mana ya lụa oyibe nnọọ, ọ bụ ndị ọbụla ọ bụ amara m onye kpụlịa and I don't want to know mana onye ọbụla kpụlịa uti mata ya seze akwụ mana ya Mataya na ozi mata ya seze akụ ntị tụsa na eji ọfọ isi nọ polisi ka iji ebe mmadụ arrest ewegol polisi chọta gị ịjụ na ịma nso polisi eji ol polisi chọta gị naanụ ịjụ na ịma nso polisi naanụ ọsọrọ gị ọsọrọ gị you must go there because nọ ime ịchọ ka ime ime ịchọ ka ime mmụbụ global mụbụ alụsị egwu a na-emerekwara nwa alụsị ịmara nwa alụsị ka m bụ a na-emere nwa alụsị ibe na nkịtị na afri igbo lmali ga-echọ ndị iche iche isi na mụse ndịrị gị kidnapa na mụ ibe igwuru n'isi mụ dị too much to the extent of ngwa m mụsekpụla na ka nna ayọ ga-ayọ ka ibido m mụsekpụla na ka ibido m ka ipostuo ndesia gị anya <laughs> mana selfishness na-enye gị nsogbu isi na ị na-alụ ọrụ ọma na Igbo iwe na-ebu onye Igbo nwanne gị allegation n'aka ndị steeti ID ọmaka agbara m nkịtị since ọ dị ka ọ na menwere iwe mmegbu iwe nji gbakịtị bụ achọrọ m edo like this iwe nji gbakịtị from that February till today bụ because I want a day like this to come and it actually come ịghọtago jee za ụgba gị aligeshon ọbụla ebolu gị ị ga-aza ụbịa ebe ogiri gị tuwo na aligeshon ị ga-aza ụbịa because mụbụ alụsị egwu global mmadụ na-emere m ibe na nkịtị na afrị ọ bụrụ na ọ nwere mmele gị n'ụwa na mụ jiri gị ọbọ iwe sị ka ime m iwe nwanne ihe atagidekwa ahụhụ ya ihe atagidekwa ahụhụ ya jụọ nne dị nwa ọ mụ gwara gị mụ isi gị ugburu it is time for you to defend yourself in the court of law ah, ka ị mara e, e, na nọ iwe eji tụgharị mmadụ ka eji atụgharị ya because mgbe gị na mmadụ mere iwe ikpọrọ ya polisi bu ya allegation ị na-agwa ndị ọzọ onye gị na-emere ya bịa kpụrụ gị ị na-enye ndị ọzọ laịsensị over your own self ibe ji bịa ebe a I don't mind any negative comment and onye ọbụla tọkụrụ comment negative comment ebe a mgbanya blocking anybody that commented negative comment in my post mgbanya blocking ọ mụ gwara gị tụsaa na ozi a ka ọ gasaa tụsaa ka ọ gasaa n'Igbo niile mata ya akụ, it is time omena nzizo amarụ na ahịa akwụ ntị ọmụmụ gwara gị omena nzizo ọmarụ na ahịa akwụ ntị eh, it is time for you to defend yourself maka na ka ị ka m ọ ndị ka gị ma ka ọ bụrụ na ị ka m abụrụ na ị ka m ba iwe niile ị ka m n'iwe ma mụ gị na mmụọ I pass you in spirit you may pass me eh, by money you may pass me by eh, fame you may pass me by followers mana mụ ka gị na mmụọ ọmụ gwara gị jee jụọ si jee nene mụ na mmụọ nene mụ na mmụọ bikos tupu ịgba mmadụ gbaburu ụzọ jee cheke ya na mmụọ ka ịma makwa onye ya agbanwe mgba na fri